Ịmana o nwere olu na-eti mkpu na-asị ụmụ Igbo chigharịa ụmụ Igbo chigharịa kwa mbọsị kwa mbọsị ọ na-eti n'ụtụtụ n'abalị ọ nọ na eti mkpu na asi umu igbo chigharia umu igbo chigharia kwa mbosi kwa ta lórúkọ jésù bẹ́ẹ̀ onye ọma n'ọrụ ikike onye mgbasa ozi ozi ọma ọdịnala na-agaba n'ihu eze a lórúkọ jésù bẹ́ẹ̀ onye mmanye ji eme ọnụ ọdịnala bụ ụzọ ndụ gaba n'ihu eze a lórúkọ jésù bẹ́ẹ̀ onye ọma n'ọrụ ikike of my sins, but I want to go back Yes, I do go to the bed. When I'm a DJ, But then I'm a booze, I'm so I Who go to Who go to temple. Oh, yeah, I did. jaja ndị okere dịga anyị ndị ochie anyị onye sikala aka ghọrọ ugwu Igbo si anyị rapụ nke anyị na nke feka mma buru baịbụl bịa akwụkwọ akụkọ wepekwa chọọchị fa obodo ụka adaka mmadụ ụbọchị tụbele kwere ekwe na ọma mme chacha oge ọbụla ọ na-eti ọnọdụ nkuzi chukwu abịa ma gbaa ume ọdịnala ya dị ụtụtụ ọma na ụmụ ọdịnala Igbo abịakwa m n'oge awa nke eziokwu n'ụbọchị taa awa afọ oge awa nke eziokwu bụ oge anyị ji awa eziokwu niile agba nke ọ bụ m nwa na-anọ n'isi ya maka ndị ọ bụ taata bụ izizi ha na-afụ m na soshal midia afọ mgbe Ogbuefi Eze-Ana Ugochi tubelu na Oraifite aha afa njiwechi ọzọ Eze-Ana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 you should know as a God one more signs to know that you are called and what you must do. nke pụtara n'ọnụ Igbo ihe ọ ga-abụ ọ na-eme n'ime ndụ gị ịmanụ na-agbọrọ gị ọrụ and ihe ị na-agaghị ime ka iwee dee na ndụ a yanwa bụ isiokwu anyị mana bifo anyị gaa n'iru ka anyị ma ọkwa dị mkpa echefuna na aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa ka anyị na-achụ n'igwe nke ọnwa ọktoba ka na-aga n'iru eji m n'aka na ndị niile sonyere anyị na nke ọnwa ọktoba enwetago ihe onyonyo anyị mmalite ya den ọ bụrụ ụbọchị a ga-emechi ya bụ ụbọchị ikpeazụ n'ọnwa ọktoba a ga-achụkwa aja dị iche iche n'isi mmadụ dum anyị ga-ejekwa ọnụ ndị mmiri aja gbagota n'elu ala na ọlta chụzie aja to entities of power so na temple gbụgwazi eburu wee mesịrị aka n'isi mmadụ dum so na ya bụ enwere lot of testimonies mana anya abụrụ ndị na-esho testimony na social midia maka na nwere uru ọba ọ bụrụ ihe anyị maka ebe mana ihe m na-achọ gwa gị bụ na ike dị na aja a na-achụ n'igwe agbana nkịtị when things are not yes ka bụ ofu nke ịbụa m chọrọ ịkọwara gị bụ na ọ bụrụ na ị na-anụ olu a na ị chọrọ isonye na aja nke ọnwa ọktoba ị ka nwere ike isonye ma ọ bụ na ị chọrọ isonye na nke ọnwa nọvemba ndị mmadụ ebukobegoro ya ihe ị ga-eme wee fọwọd ọnụ ya tri prayer request ime donation token to the nọmba number echatizie m na WhatsApp gwa m ọda details anyị need for you in order to nọmba ị ga-eji nweta m nwere ike isend meseji ma ọ akpọ ọ bụrụ na m enwere chance PK my PA will 0813 I repeat 0813 yes ọ bụrụ na ị na-anụ olu a na ịlaikiri nkụzi a ị na-anụ taa maọbụ na ị chọrọ isheri ya ndị mmadụ ma ọkwa ndị chọrọ inwe mmata nkụzi niile anyị na-akụzi n'ọdịnala Igbo kwa ụbọchị kwa ụbọchị jee na ma YouTube chanel Ogbuefi Eze-Ana Ugochi Chibadi ka ị ọchị anyị nwere over 1000 lectures nkụzi niile anyị na-akụzi gbasara ọdịnala Igbo ụbọchị ọbụla ọ bụrụkwa nne na wọchị m site n'eziokwu TV onwe Nollywood muvi ọbụla ịwọchị n'eziokwu TV ịchọrọ ịwọchị kwa ọzọ send ya meseji na WhatsApp gye watch your send them a message na whatsapp ma ọ bụ ije na oke ọ bụrụ na ịchọrọ ịwọchị ọ dị nwere je na ma YouTube channel ebe ị ga awọch awa Nollywood movies ọ bụrụ na English movie jee na Ugochi Tubelu movie productions ọ bụrụ na Igbo movie jee na eziokwu TV Nollywood movies ịwọchịa ya ka ya ka anyị gabazie n'iru na nkụzi ndị ọzọ ị na nkụzi a share ya ndị mmadụ gwa ndị mmadụ gbasara eziokwu tv gwa ndị mmadụ gbasara awa chanel ọhịa ihe emerụ mmadụ ibe den ka anyị gaba na nkụ n'iru na nkụzi anyị ji wee bịa nkụzi anyị ji wee bịa bụ sayensị of a ihe ọ ga-abụ ọ na-eme n'ime ndụ ga ya akụzigo agba nke mbụ ya mbụ mana nke abụ anyị chọrọ ka anyị kọwara gị ya kụọkwara gị ihe ị ga-eme ma ịnwe ifute onwe n'ụdị ọnọdụ dị a nke mbụ ọmọ eto ogologo nnukwu mana pay attention you must learn something that will change your life for good yes so ihe ị ga-eme bụ ọ bụrụ na ije n'ihi na n'ibidoro na-adị gị ka ị nwere follow my step ọ ga-abalị gị ihe ị ga-eme bụ nwa bidogolu erect ya small altar ị na-esonyere anyị na nkụzi anyị ị ga-afụ ụbọchị mma akụzi how to rate erect ya altar using ọdịnala method yes very effective mana ihe na-achị kụwara gị bidogolu from your own end bidogolu na-efesi east akụwago m ya ka m kụwakwa ya ọzọ ebe bụ east bụ ịpụta na kọmpaụnd gị dị mọni saịdị ahụ anwụ si achalite ọnyụwa east ihe ọ pụtara na fọkọ corners of ya room nwere side face east locate the other side ị nwere ike ịnọ inside room or outside room depends ka environment ebe ibi dị whether ma ọgụ nwe ya or the conducive for you yes call it spiritual exercise time a bụgoro time ị ga-ebugoro ụzọ ihe na-achọ ka ime ihe ahụ ka ibidigoro personal relation harmonize ya the spiritual forces you ịghọtara ya mgbe ọ na-adị gị ka ị nwere call especially nwee taịmụ gị na ezumezu gị ji anọ kparịa nkata ya bụ the basic first because na ọ dị abụ onye amara ebe ọ na-eje ojebe ịmatacha nke a gị na ezumezu gị na-akpa nkata ọ ga-eme gị ihe njisi gị bi ụzọ bilduo eh, ya ọlta taịm iji ekpe ekpere gị na ụmụ mmụọ ji anọrọ ewu ka ị wee nwee ike dọgoro in harmony otu ụmụ mmụọ so gịnụ ka ọ ga-abụ a na-enye gị meseji ka ọ na-adị kliara ụfọdụ nwere ike ịsị na ọ na-agba ha lọsị nlọ hapụ ụtụtụ ga chefu ihe ha nọ ụfọdụ sị na ọ na-abụ ezie ha ozi mana ha adịghị enweta dị klia picture ụfọdụ sịkwa na ọ na-abụ ha nọgide etu ha akpọ ha oku anụ na oku kpọrọ ha gịnị na-abụ saịn ị ga-eji mana nwere ọnụ na oku kpọrọ ya o nwere ike ọ bụrụ n'abalị nwere ike ọ bụrụ dead time na ọwụna na nsu ya nọ nnọọ na room nsu ya nọ nnọọ na flat ma nsu ya nọ na the entire ọ nọgide ọnụ ka a kpọrọ afịa afia afịa nwa ya tọ ọnụ nwụrụ onye ya ya afọ and afta ka a afia afịa enwere ozi meseji that follows it ọ bụrụ taa ka o bidoro ịghọtara ya ee enwere ihe ị kwesịrị ime mana ịdị eme ya maka ihi na properly enwere ike naturally onwere onye kọwara gị yes maka na ị abụghị Ah, nwa okorobịa bụ nna ya ụzọ mụta diọkpara ọ bụrụ ọsọ gị onye o mere ọ na-ego samuel na agba ochie samuel mgbe ọ na-eji agba ọsọ agwụ ọ na-enata ọsụsụ n'aka nnukwu onye nchụaja a na-akpọ ilaị samuel nọgidere gara ilaị nọ n'obere ebe ofufe samuel wee nụ samuel samuel odegharị anya nwere onye ya furu wee jekwube nna ya ukwu n'ebe nchụaja si na nwoke kpọrọ m na ya ukwu si ya samuel akpọrọ gị ọkpụọkwa ọnọkwa obere oge ọnọkwa samuel samuel ọsị mba nọọsụ ya nna ya ukwu nọ n'ebe nchụaja ọchebekwa si ya nna ya ukwu kpọrọ m nna ya ukwu si na akpọrọkwọ gị mana nna ya ukwu n'ụtọ na ọ bụrụgo onye gbagotagoro n'ihe nke mmụọ o wee sị ya samuel ọ bụrụ na olu akpọ gị ọzọ nya gị respọndụọ kube nwa odibo gị na-ege ntị ọ ihe a ka olu akpụ ka samuel ọzọ samuel wee kwuo ya wee zie ezi so ihe nna achịkọwara gị bụ na na ha ga enweriri ọzụzụ ị ga-enwe ka ị mara what to do when okwu gị mgbe ị nụrụ voice e nwere ihe ị kwesịrị ime o nwere ọnọdụ ị kwesịrị ịnọ o nwere respond ị kwesịrị inye o nwere respons ị kwesịrị inye ka e nwee nwee ike zie ya bụ ozi ejikọ nyere gị yes nke a bụ ofu nke abụọ bụ na ọ bụrụ na ị nọ bụ onye nwere ụzọ dị iche iche eji ezi mmadụ ozi etu esi ezi gị Mr. A nwere ike ọ dịiche na etu esi ezi Mr. B akụwalụ ụlọ na-enwelụ klavoyant nwee clairvoyance ndị na-afụ afọ na ndị na-anụ anụ ụkwazigị na-enwe ndị bụ intuitive perception na ha ji ezighị eji ezighi ozi nwee ndị a na-esi na nlọ nwee ndị na-awahapụ mmadụ ozugbo ozugbo ozugbo ozugbo ọfụ ha na onye aka onye a na-abịa nwa nso o na eghe anya n'egedege iru ezie ya ozi gbasara gị ọ na-eme mana ị ga-ebu ụzọ pay atenshọn to ya adventati ya ịdabeghị so that mgbe ọbụla ka ịmata ụdị mmụọ nsọ gị na etu mmụọ nsọ gị si arụ ọrụ mana ọ bụrụ na enwere so much noise in your heart in your inner you will be able to absorb and connect onye ka m gị buru ụzọ pay attention kewegoro communication go personal relation with gị spiritual so mgbe ọ ị dị na-anụ na-agwa gị okwu ma ọ bụ na o nwere na-ada agwa gị okwu that voice na-adịbe dị clear ụfọdụ na-asị na ọ na-adị too faint yes ọ na-adị too faint for nwa wee bigina but I can tell you by the time ị mature spiritually ịfụ na that voice ya adị ọdị too faint na ọ dịzi louder a bit mana ịma na ọ na-agba onye afụrụ gwa o mee ihe agwa gị afụkwọ ọzọ agwa ya so ọ bụrụ na mmụọ ọfụ na ọ na-agba ezi ego ozi mee ihe egwu kwuru afụkwa ọsọ agwa gị mana ọ bụrụ na ụmụ mmụọ na-agba ezi ego ozi dị eme ha adị dormant ha adị dormant ka nna na-achịkọwara ha adị dormant afụzi ọzọ ama ezi gị ịlọtara ya ndị Igbo onye afụrụ gwa o mee ihe akwere afụkwa ọzọ agwa ya mana mgbe ị sọpres dat mmụọ nwa dat intuishọn bịa gwa gị okwu ị sọpres ya ya ignọọ ya with time it will keep getting cooler and cooler. etu ihe nnọkịta ọ na-abụ n'onwe onwe onye ọ na-agba ịfụ inye ya advice ọgụnọọ advice gị ọwe ya ha inyekwa ya advice nwa gị enyere kwụsịsị inye advice ọkwa eziokwu ọ ihe na-eme gị na mmụọ so yi pay attention o nwere one day e nwere ndị nwekwara multiple ways eji ezi ha ozi enweta m mgbe dị na-azụ ahịa amara ezigbo m ozi na ọgwụgwọ oku a mbụ mee nke nọ na ahịa ọ m afịa ọ na-enyekwa nsogbu enyi mana ndị nọ n'ihu shop na ọbụna ịma nwere ebe a na-akpọ nọt bank na Makudi yes enwe m shọp bịa mgbe m na-azụ communication phones and phone stuff so that time anọ m n'ihu shọp anọ m n'ihu shop so o signboard this MTN, fin- um, MTN stuff, the chat kind of uh, signboard. m na my shop so i stood in front of my shop i na mmadụ keresịa nlegharịchakwa anya should leave that particular spot buy me shop believe in me o nwere reason mmeji by n'ime shop because at that time anyị nọ n'ihu shop now. so ozugbo ahụ a gwara m baa shop I obeyed Buy me shop ozugbo ahụ na-aba n'ime meshọp for a few seconds so for fuel eh, machine nọ na very high speed very high speed bịa nọ exactly that particular eh, place ya nwankwụ jam all that MTN signboard you know violently of course ọ bụrụ na m nọ dị a I will be injured mana mmụọ kpọpụrụ m mbanye n'ime shop before ihe eme I can tell you ọtụtụ ndị mmadụ eji intuition wee sef yes ị na-enweta ụdị ihe a na-eme gị stedi ma ọ bụ na ọ na-abụ mmụọ nwere ike nọgide tụọ gwa gị okwu nwere ike sị mmadụ abịa ịbịa gwa okwu ife abịa ihe onye na-abịa yes ọ a good sign ma ọ bụ na ọ na-abụ bifo ihe eme abịa bụ ụzọ sie gị ya n'uzi whichever way jisiri ya weda ma abịazie ihe n'ozi na ụdị voice ma ọ bụ abịazie ihe n'ozi na ụdị nlọ ma na-abịazie ihe n'ozi na ụdị vishọn tans ma na-abịazie ihe ozi na ụdị intuition ụdị voice na-agwaghị ya n'ime obi ma na ekwurie ọdị ọdịbụ enweghị ike gị na ndị mmadụ nọ ebe mana ọ bụ onye nọ ị na-agwa ndị ọzọ nwere ihe ha nọ ha sị mgbere ha nọ yes so ọ na-emewe ụmụ ihe ndị a ị nwere ọkpụkpọ mana ọ ka ọ dịziri dịka m si wee kwu n'onye afụrụ gwa ha o mee ihe agwa ya agwakwa ya ọzọ ọ ka ọ dịziri e activate metatia ya because you are the one that will unplug the unlock the keys enwere many keys ọgụnwa gị bụ onye ga unplug all of the keys activate them ewee bido ọrụ so and ọ dị possible na enwere ike iji many ways na-ekụziri gị ihe like mụnwa a na-echi na nna ekụziri m ihe then mana nnọ gị madụ ma akpụ ya nnọ bikos na ọ ga-adị so clear yes a na echi na voice a na-esikwa na intuition in so many ways so onye ọbụla nwere ụzọ esi egosi ya ihe ọ nwere onye nwere ike ịbịa ịbịa na nke m etu ọ bịa na then ezigbo m ozi gbasara ya mana maka ihi na onye anwa abịanọfụ kanselịn na onye ahụ bịara maka ịgba afa mbọsịa izigoro ya ozi ọ ga-esist gbara ya agbara ya afa ihe na awụ mindset ndị mmadụ so you follow them on their pattern na etu onye si nwụta. so ọ bụrụ na ịbụ onye na-abụ before mmadụ anwụọ na ụlọ na anaghị na-eji gị abịaghị ụzọ gwa gị nwere ike abịa na ya na nlọ ọ na-abịa gwa gị na ụfọdụ onwe onye na-achọ enwe atụrụ ya onye ahụ ee eh? ma ọ bụ na ọ na-abụ ihe chọọ ime weda ma ọ bụ ihe ọṅụ ma ọ bụ ihe iru uju bịa bụrụ ụzọ kwuo ya nwere ike ọ na-abụ ikwuo ya n'ebe na-asị gị kwuchila ikwu ala na ọ na-eme iwe nke ọ ma ọ na-abụ ọ na mmadụ bịa mejọọ gị iwesi iwu ike iwesi iwu ike onye enwe showdown unless na onye ọbịa ya ọgụ if not showdown continues iwe nke ọ then o nwere ihe ga-adịkọlụ e nwere ụwa nwere ihe bụ early sign then were dangerous sign those early signs a ngụsị gị bụ early signs mana ọ nwụzi sayensị ndị a ga na-enye gị mgbe ị kpọrọ nkụ refuse to do it let me give you an example about um, 20 something years ago ka a gwara m eziri m ozi gbasara call map for the first time that is mmadụ ziri ya yes so mgbe onye ozi a eziri m ya nwaanyị eziri m ozi a bụrụ nwaanyị yoruba nwere ebe doziri mana nwaanyị yoruba na ala igbo dozi go ọnịcha bi ọnịcha bụ ebere long time nwee ministrị nyenwa bụ onye izigbo ụtọzi m ozi e ya bifo ezibezie ya na ụdị dị iche iche ma ndị dibịa ma ihe niile now nwaanyị yoruba ihe kpatara nji weje na nke ya bọọdụ maka mụnwa nọ maka lot of my sister my younger sister nwere kọl na kọl bụ na ba igbo so ma jesi onye ọga sista abụ onye na-achọ ụzọ ọ ga-esi wee za okwu ya weda ma ọ ya arụ ya n'ụka ma ọ bụ weda ma ọ ya arụ ya n'ụka ma ọ bụ n'ụdị ọbụla ọma yoga sista so mụ na ya owesị nne nwere onye onye ọ chọrọ ije na nke n'afọ ụzọ nwaanyị yoruba ebe ahụ nwa ejiwe edugara m eduga so ruo ebe ahụ o wee nwaanyị yoruba ahụ wee nee m anya na-eme anyị oge a wee sị m na nwanne m nwaanyị ọkwọ na nwanne m nwaanyị a nwere kọl esi anyị esi maka ya ka anyị ji wee bịa okwukwe ihe ọya na wee sị m esikwa sị m ọnụ na mụ na nwere kọl esi na mamụ ọkwa na ọkwọta abụ isi mmadụ na-agwa m ya si na nwe m nwee kọl na ọ nwere oge ọ ga-eruo ọpụta nnukwu ihe ma anyị ya okwu ahụ anyị agụ n'ọhịa ya si na mgbe ahụ ọ na-ekwu ihe one time ihe pụtara ihe n'ebe nọ mgbe abụla na na m jee ọgbakọ n'ụlọ ụka mgbe anọ na krismatik na ọkwara ụmụ otu okwu ave maria na mana ofu ihe pụtara ihe mgbe abụla na ahụm a great teacher yes ana m eso na ndị na-abịa enye lekchọ na crusade ndị at that time na we had a very young just early 20 Yes, in my early 20 years ago, m seminar na diocese ya very young then so na-enye nkuzi na nkụzi nke okwukwe ọ nwụrụ many a times ọ na-abụ nọ na parish maka na parish na-abụ 4 o'clock ebido nkuzi nke okwukwe anyị ekuzibido nkuzi nke okwukwe anwa rụzie na oge agha abịa baa benediction ọ na ọ ọfada na-akụzi ya mana mbịagoro bịagoro why waiting for fada aga m kụzibe nkụzibezie nkụzi ahụ nwa ụbọchị mony times ọ na-abụ na-akụzi fada batazie mgbe anwa asị m oke na ka a na-anụ ọ bụ na fada abatago ka ọ kọntinuo na nkụzi nke owukwe anyị na-amụ mgbe anwa fada asị gawa n'iru gawa n'iru fada nọrọ ala na-ege so ha bụ m a good teacher then so even when I was in charismatic and by my societies and rest of them so that's gift mma even when I was in school, I used to be more prefect ebe ọ bụla ntidesi so obodo ihe na-achịkọwa dị ya bụ na ya ọnye ya ma na nwere gift mana amụrụzi m na na ya bụ gift anwa dịzi beyond only teaching yes amụrụzi na beyond the teaching so mgbe nwaanyị a kwuru ihe a ka m nwere n'oge na-abịa oge kọl m ga-apụta ihe na isi n'aka m ọtụtụ ndị mmadụ ndụ kwenyere m ya anyway anyway I'm ma ndị ihe ọfụrụ the correct anyway but I didn't see myself in confined in one place Nah, nah, alụ ọrụ that no so na time na nah, gazi. See tilu na the ten ihe pụzuru m when my marriage I cherish so much Christ ma ka ji no no no no na yatago na this one is out of course. I did everything virtually um, possible to make that marriage work. I did everything. I did everything. But at the end, it still crashed. So, all August me here. So, I was for the year. mana ikwe na ka okpoko ruo na nke mpịawa azụ ụdị aka na in mpịawa azụ maka na o ruo na that stage of that science I got crashed that thing na nwa little dear to you that thing ahụ ị na-use as example nke bụ eziokwu na if that my marriage did crash I wouldn't have been here maazị bụ maka na emesiziere a na-ezigbu n'ụdị dị iche iche ma ndị dibịa ma ndị amụma dị iche a na-ezizi m ya too frequent yes too frequent so maka na ihe bịa memezi ya ya ese tibekwuzie ma ma ministries ma ihe jụwakwuzie ese ihe niile na-apụta chinefu na-adị m ọ na-adị wọs chinefu ọ na-adịtụ mụọ frekwent tinye oruzie na nke mpịawa so abụrụ m ihe gị nwa na-agabiga mana enwere ike a na-ezighị ya n'ozi na mbido ọ dị mma mana o nwere oge a ga-abụ ezibụzie gị ya n'ozi ị nwee ihe mkpọbi okwu ọ bụrụkwa na ipere atenshọn n'ihe mkpọbi okwu bịawa azụ abịa ọ na-adịrịrị izi ya steji by steji kemgbe mbụ na ị ga-ebudo na-enweta ya asị ozi nke mụnwụ nwere onwe oge o merụrụ m ọ na-eme mgbanwe ọ bụrụ na ego m ji n'aka agwụrụ aghọzọ ama abịa maka data ma wozie kọntratọ yes lụsịa kọntrakt jọb o nwere ike ego na-ebulite na-ebulite nwa mkpụrụ m ga-abịakwa e m n'isi bidokwa n'isi emedogazi obidozie nke na ọ bụrụ na ego nji n'aka rụsịa kọntraktị ọ bụrụ na ego nji n'aka gwụrụ anadawa wee nọkọ na na abọda na-ebi epiakwa that one from stage by stage state by stage anọgidekwa otu mgbe ha agbakwanụ m krismas megide ọdazie na nke na-abịaziri the thing na-enye m joy bụ that my marriage dey crashed I did everything humanly possible I reduced myself as in I reduced myself na-eme na-alụ ọrụ nwoke kwesịrị ịlụ mmeje na my business gbaa mbọ very early in the morning gbaa mbọ ịfụ na na m jere ahịa n'oge mee everything kwesịrị ime na-ebudata kọmputa from us use laptop and computer peripherals from china i was doing very well and emere m everything can say about that marriage sacrifice ya so much which achọrọ m ịkọwara about it yes i endured so many things jee watch my uh, two life story the rejected staff yes So I endure so much, so much. Thankful that I'm protected this marriage. And now, see that marriage was like totally crashed beyond repair. So nwee sizie mba kere ihe na-eme ihe something is wrong somewhere. mgbe a ka m ji wee gbezie jekwa n'afọ a na-ekwu gịnị bụ na mara bịabụrụ n'ihu ọrụ n'eziese mpịawa azụ olu ha na lebụl mpịawa azụ nwanne nwere ihe ya emegbu ọ bụ ụlọ ya bizinesi ya bụ dikret akrash ya bizinesi ịtụnanya na ime ihe ndị ọzọ mere nọtin nọtin ịghọtara ya ịkpọsa afịa ibido afịa gị ka ngoro nke ndị ọzọ mana ụbọchị gị baa ihe a chọrọ imeghe ka eticha emeghị aka ntichasị yes ọ bụrụ na ọ nhaji ka ịwụ ịya amacha mma metụ mma aka ọ bụrụ na ị na araba nkụ ọ bụrụ na ị were ọsgil ọ bụrụ nwechi <laughs> ezigbo agwa mana eniwe onye kwechaa gị mkpa mmecha o ya onye ahụ nke kwesịrị kwete kwenyere na gị nwere ike anapụ ya iwu onwe ya ihe a na-eme ihe niile a ka afọ streti gị ka ije n'ihu ọrụ gị a ga-afọ streti gị ka iwe jee n'ihu ọrụ gị nke mụ na-emere m atestie ji si nye gị ike akwụkwọ m na m ekweta anyị emeghị ihe niile gwara e, onye izizi yes ọ nwa maka onye akpọrọ ọrụ gị ka m esikwa na ihe ndị mmadụ ga-ekwu mana because when you start achieving greatness ọnụ kwuru njọ ga-ekwu mma ndị mmadụ ga-echite achịgata asị kedu ndị ụka ị ga-eje ya asị na ejere m iru m ejere m ụka dị wee notice in dayasis diocese ejere m ụka so na anchor program religious program na televishon then so ejere m ụka so na-eprich na pulpit ejere m ụka so na na-agarize e seminars oji morning crying is it preaching inside the bus going and come back mgbe ahụ for morning saturday nne will preach going and come back is it morning crying emechara m nke m dị archdiocese notice m then at very young kedu ihe mere mere akarịa o nweghị ihe ị na-achọ ịgwa m ị ga-adị ibu ọ bụrụ na ndị a e ịgba ndị a na-eyi nnukwu skapula buru ibu aha ịnwa ịghọtara eji njechi oge a na-eje ma nke na nke bụ na ịnọsentị na owere ebe iri mmachi kọwara gị ịbụrụ ndị a na-ada ebe 15 decade of rosary 60 decade of rosary daily aha ịnwa ndị otu mere eji eme ụmụ ihe niile ahụ ọmụ ka ị na-agwa ejizi amụ m ihe niile ahụ na my family enwere reverend enwere ebe fada na my lineage two reverend fathers na my lineage ịghọtara ya so kedu ihe na-achịkwa which are my cousins so ọ bụrụ ụka bụrụ nwere ihe ị ga-eje ya asị n'ọhịa but I swallowed everything mgbe m pịawa asụ karị at that point in time achọghị ikwe m ihe onye ọbụla na-ekwu ihe ọbụla ikwu na-akpa gị I ignored everything everybody na-ekwu because this is the matter of life and death because na ihe dịte na-erugo m ebe a onwe ihe na mpịawa azụ ka m na-ahụ mana olu anaghị ebe a ma ebe na onweghị ihe eme ịkwena ka oluo like that ti n'oluo ka m gwa gị ọ bụrụ taa bụ izi ka m gwa ọrụ onye a na-akpọ uh, um, uh, Jona a gwara ya jee obodo niile ibodo ọjọ na ọma eje makwa ihe e mere the whole the forces of nature revolted against Jonah enweghị eburu mmiri dị egwu ụjọ wee ba ndị nọ n'ụgbọ ụgbọ arụ na-ewetụwa ferensa ka gbawa afọ ka amara onye ọgwụ maka na o ha anya na nke nke eburu mmiri nke awụ is not for nothing nothing goes for nothing gba afọ wee dajụla wee tụ Jona n'ime mmiri azụ wee n'ojo na wee kpoje n'obodo niile Juda wee pụta n'obodo Ninive Ninive ka kwechirikwana ya ma eche n'okpere osisi o ji nọrọ n'ukwu osisi ka o wee ọfọ ahịa shelta a Old Testament sị data ukwu osisi kpọnwụ to ensure that na anwụ chapụrụ ya my God to show you na even the forces of nature can destroy natural things in order to punish you. Get, go and read it. asị na data osisi ọ nọ na ya ka o wee nweta shelter dry ya immediately dry immediately ka o wee nwee ike nweta mpịawa azụ at that point in time ka o ji mazie na forces of <laughs> of nation dị out o nwere oge ọ ga-eluo maka mpịawa azụ mpịawa azụ a karịa ịbụrụ nwaanyị enwere ike ọ bụrụ na ọ dịghị abụ nnọọ head ma ọ enwere ike ịnapụ di ya o nwere ka ọ dị di gị ahụ bred na na-enye gị ego na-akwa mpa gị ka ee gị akwa nwa anapụ dat ji gị anwa ka ị bụrụ ajadu ka ị wee fụ mpịanwa azụ n'anya gị na-abụ ụmụnne bi agba ọrụ ntị onye agha agwa ugwu okwu agwa okwu ndị mmadụ ewere gị mee karịkachọ kwere na ọ na-eme <laughs> a ga-anapụ ihe ahụ ịkpụ ọnụ na-enye gị obi aṅụrị enwere ike i destroy many things ka e wee pịawa hazi ma nne jụọ na ime ejọ ọnụ e nwere ike ịmụta ụmụ agbọghọbịa ee ọmarịcha na ọmarịcha ekposanụ ụlọ nke ga-eji apebe mmadụ ihe a na-achọ imewu obi ka ije n'ihu ọlụ a ga-eme gị ihe niile o nwụrụ ndị mụgoro nwa na-amụ nwa ha na onye nke mma na-amụ nwa ya na na na na a ha ka were ọsọ ije si o wee na-amụzi o nọ wee mụtazi ịtọ o ji kịta gị na mmụọ a na-ama aka gị na mmụọ adịghị ama n'aka because they lose nothing ịjụ na ime eje n'ihu ọrụ ga-elose nothing apịawa agha azụ ịfụnanya na abụ and even if na ịjụ na ime eje n'ihu ọrụ ị nwere ike ịnwụ n'ime ya they lose nothing enwụọ n'ime onye ọzọ na lineage ga-akpọlite ya o mere nna m nna m ka e nyere ya ọfọ <laughs> ọjụ na ya ma ebu ọfọ o mechara na chukwu m by fire by force ka ọ na-aza dee chukwu ọfanwa turn back to me kịta ebe ọnwụ na ọ nọ kịta na-ana mmụọ ọ gara na-afụ na mmụọ gwụrụ ọfọ na ya nwụgwuru ya <laughs> ah, mmụọ abụrụ ndị a na-emere ihere nna-achị ka ọ na ya agbata ya n'ọsọ ọ bụrụ na ha na-agbara ọgwụgwọ oku were ọsọ were ije jere ihu ọlụ ịga na ntị ihe mmadụ na-ekwu idebe ude ọnụ kwuru njọ ga-ekwu mma mana ihe ị na-agaghị imekwa ka mmekasị ọ bụrụ na akpọrọ gị ọrụ nne gị ma ọ bụ nna gị anọrọ ara arụ ọrụ na echiche nwere lineage gị ga-ekụziri onye agba ọrụ ịgbara ọsọ agwụ n'aka ya kpee ekpere kpọkwuo agwụ si ha biko ha tara etinye gị tụọ ezigbo mmadụ onye agwụ gị na ya makọrọ onye ike gba ọsọ agwụ n'aka ya igetụwaanyị problem a na-enwe na soshal midia nkịta nwere ụtọ of na-alụ arụ ọrụ a n'ụdị dị iche iche by kesi by na ha mụrụ dị ọrụ by na ha just na-eme try and error that is problem mana ọ bụ na ije you must be mentor imeji onye gbara mbọ seven years compare onye na-agba ọsọ afịa onye ji mụọ afịa onye na nke onye ozute nwantente onye na nke onye ozute nwantente some of ndị mmadụ ị na-afụ ụgwọ nwere a gbara ọsọ ihe a na ha na-efolo onye a eje mụta ihe onye a na-akụzi eje folo onye a eje mụta ihe a na-akụzi mana ị na-eme etu anwa always some secrets people will not tell you yes secret they do then all right ha ma enye gị ole ihe enwerịrị onye onye ịgbakwuru dịka nna gị ọ ga-enwerịrị onye ga-awa ịbịa mepere uwe obi gwa gị ihe niile ghara izubere ihe niile that is nna gị mana ihe na-eme agbụrụ agwa agbụrụ nkoga when was the last time we paid homage to nna gị ị nwere ike na-eso mmadụ na-ajụ ya ọ na-akọrọ gị ihe niile etu esi eme ihe niile onye nwa bụ nna gị mana obi ị ga-eji wee kwekpọ ya nna gị ukwu ekwere gị nke ọzọ mpako ịpụ isi na ebe ị gbara ọsọ agwụrụ nwere onye mụrụ ọrụ n'aka ya mana n'ofuzie ndị niile a na-akụziri gị ihe niile anwa isi ihe esiri ịgbatụ ọha bụ nna gị ukwu when was the last time i onye ahụ meji mana ana m achọ ịgwa gị na ọ bụghị ara na ị pụtara ọfishali Pọọ ya nna gị ukwu na ị chọrọ ịgba ọsọ agwụ o nwere ihe ọma agwa o nwere ihe ọma agwa gị yes o nwere ihe onye ama ma agwa gị oles na ebe ọsọ agwụ ofishali kpọrọ jee n'ihu agwụgwọ agwụ na ọkwana ịbịara ịgba ọsọ agwụ gị ihe niile fọ nwe ihe ọ ezubere ọgwa ka i wee ruo ka nna ekwu ọ ka ị na-emekasị emekasị imegide three years obi izi nke imere imegide n'elu ọsọ agwụ na-agwa etu o 2 3 o nwere ihe o metara ọkwado ngwongwo e ya n'ụka maka na ọ bụ onye riri eri ọ dịrọ wee granded ọ ghọtara ọfụma how things work ka m ebe a ọ bụrụ na ị nwere ọkpụkpọ oku mana na ị ịrụ dibịa ma ọ na ịchọrọ ịrụ eze nwaanyị ma ọ na ịrụ pastọ ma ụdị ọbụla esiche ịrụ ya gaba arụ wee mee ndọ ga gba ọsọ akụziere gị jụọ ezigbo mmadụ mmụọ gị nabatara ka enwee ike gwa gị ihe a na-atụ ọkụ n'anya ka ị ghara ide eme mmekasị because ị na-eme mmakasị otu mgbe ya dị hmm ka ofu mee ya ọ enyere gị aka ka i wee dị n'ọlụ a ọzọ ya bụ onye chọrọ n'ụka ma ọ na omenala anyị agbaziri unu maka na ọgwụ onye chọrọ ịrụ n'ụka agwụ ọdịnala afọ n'ụdị ụka ịlụba ya n'ofu chukwu ka a na-eme na ihe ọzọ nna ihe ya ọ bụrụ na ị nwere ọkpụkpọ na ị chọrọ ịrụ ya nwere ihe a na-akpọ ekwemagwụ megoro ekwemagwụ gwa ha na na gị na ha arịkọ esi ngọ mana biko na nkwadobe ọ ga gị ọ bụrụ na ị nwere ajụjụ na nkụzi a ma ọ bụrụ ịchọ ka gbalụ gị afọ mmiri emi send an meseji na WhatsApp 0813 8243 871 akpa emebere n'isi ndị friends of the temple ya na n'isi ndị children of the temple ya na n'isi ndị niile sonye anyị na-ajụ ọnwa ọktoba na awa viewers all over the world ebe ọ bụla ị nọ mana ihe anyị na-eme na-amasị amasị gị a sị m na aha Chukwu nke pụrụ ime ihe niile be blessed akpọkọ m ndanjelu nke Chukwu na eji ozi n'ụbọchị na adawa afọ ka ha gaa ebe gọzigbo ụlọ na-eme mma n'ebe ụlọ n'ihe ọma niile ahụ unu buru obi n'ọya eru n'aka n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile onye ike niile si n'aka ya bịa ekwukwaa agba okwu sị onye ọbụla na-achọ ụlọ ga-adarịrị unu ga-ejere obodo na ga-anakwado obodo na akaka ya ama ụlọ na chichija ya ama ụlọ na osisi fụrụ ụlọ na-atụ ufere na ufere ya esi n'ukwu wee pụọ ya n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe na onye n'aka ya bịa ya gazie ka ọ dịkwa echi niile n'oge awa nke eziokwu okwu ya na ụta ata gwasịkwa ndị ya dị ọnụ na ndị enyi maka ndị na-esonyere m na soshal midia nwekwara ike isi edemọ eh? ọ bụrụ na nwere ihe dị iche ịchọrọ ka mụ na gị kpaa personally drop one message only na whatsapp nọmba 0805 7837672 0805 7837672 ya gazie